Ozioma, dịka Jọn dere ya n'akwụkwọ Jọn isi nke mbụ na mbụ ka okwu ahụ dere okwu ahụ na Chineke dịkwara okwu ahụ bụrụkwa Chineke onye ahụ na Chineke dere na mbụ ekere ihe niile site n'aka ya ekeghịkwa otu ihe ọbụla nke ekeworo ma ọ nọghị ya n'ime ya ka ndụ dere ndụ ahụ bụrụkwa ìhè nke mmadụ ihe ahụ wee na-amụ n'ọchịchịrị ọchịchịrị ahụ ejide ịgba ya otu nwoke pụtara onye e zitere site n'ebe Chineke nọ aha ya bụ Jọn onye a bịara ịgba àmà ka o wee gbara ìhè ahụ àmà ka mmadụ niile wee site n'aka ya kwere ya onwe ya abụghị ìhè ahụ kama ọ bịara ka o wee gbara ìhè ahụ àmà ezi ìhè ahụ dere nke na-enye mmadụ ọbụla nke na-abịa n'ime ụwa ìhè ọ nọrọ ya n'ụwa ekekwara ụwa site n'aka ya ụwa amaghịkwa ya ọ bịatụtara ihe nke aka ya ma ndị nke aka ya agbabataghị ya maka hara bụ ndị nara ya ha ka o nyere ike ịghọ ụmụ chineke bụ ndị kwere n'aha ya ndị a mụrụ ọ bụghị site n'ọbara ọ bụghịkwa site n'ọchịchọ anụ arụ ọ bụghịkwa site n'ọchịchọ nwoke kama site na chineke okwu a wee ghọọ anụ arụ bụ mmadụ o wee biri n'etiti anyị anyị kirikwara otuto ya bụ otuto dịka otu nwa nwoke a mụrụ naanị ya na-anata n'aka nna ya o jupụtara na amara na eziokwu Jọn na-agbara ya ama na-etikwa mkpu sị onye a bụ onye m kwuru okwu banyere ya sị onye ahụ nke na-abịa n'azụ m aghọwo onye buru m ụzọ n'ihi na ọ bụrụ ya onye mbụ n'ebe m nọ n'ihi na site na njupụta ya ka anyị onwe anyị niile natara ọbụna amara na-esochi amara n'ihi na esere n'aka moses nye iwu Chineke amara na eziokwu sitere n'aka Jizọs Kraịst bịa ọ dịghị onye ọbụla hụworo Chineke mgbe ọbụla Chineke bụ ọkpara mmụọ naanị ya onye na-adabere n'obi nna ya onye a ya nye mmadụ nke a bụkwa ama Jọn mgbe ndị Juu siri na Jerusalem zigara ya ndị nchụàja na ndị Livayị ka ha jụọ ya sị gị onwe gị bụ onye o wee kwupụta ọ gọghịkwa agọ ma o kwupụtara sị mụ onwe m abụghị kraịst ahụ ha wee jụọ ya sị ị bụ gịnịkwa gị onwe gị bụ Ịlaịja ọ sị abụghị m gị onwe gị bụ onye amụma ahụ o wee za sị ee e ya mere ha sịrị ya ị bụ onye ka anyị wee nye ndị zitere anyị ihe ọzịza isi gịnị banyere onwe gị ọ sịrị mụ onwe m bụ olu otu onye na-eti mkpu n'ọhịa sị mee n'ụzọ onye nwe ka o guzozie dịka azaghị onye amụma kwuru ma ụfọdụ n'ime ha ka ezitereri site n'etiti ndị farisii ha wee jụọ ya sị ya ọ bụkwa gịnị mere ị na-eme baptizim ma ọ bụrụ na gị onwe gị abụghị kraịst ahụ ma bụghị elija ma ị bụghị onye amụma ahụ jọn zara ha sị mụ onwe m na-eji mmiri mee baptizim n'etiti unu ka otu onye na-eguzo nke unu onwe unu na-amataghị bụ onye ahụ nke na-abịa n'azụ m onye mụ onwe na-ekwesịghị ịtọpụ eriri akpụkpọ ụkwụ ya e mere ihe ndị a na Betani n'ofe Jọdan ebe Jọn na-eme baptizim n'echi ya ọ hụ Jizọs ka ọ na-abịakwute ya o wee sị lee nwa atụrụ Chineke nke na-ebupụ mmehie nke ụwa onye ahụ bụ onye mụ onwe m kwuru okwu banyere ya sị otu nwoke na-abịa n'azụ m onye ghọworo onye buru m ụzọ n'ihi na ọ bụrịị onye mbụ n'ebe m nọ mụ onwe m amaghịkwa ya maka eme ya ka ọ pụta ìhè nye n'ihi nke a ka mụ onwe m bịara na-eji mmiri eme baptizim Jọn wee gbaa ama sị ekiriwo mmụọ nsọ ka o si n'eluigwe na-efeda ka nduru o wee nọgide na-arụ ya mụ onwe m amaghịkwa ya ma onye zitere m ka m were mmiri mee baptizim onye ahụ sịrị m onye ọbụla ị ga-ahụ mmụọ nsọ ka ọ na-efedakwasị ya na-anọgidekwa narị ya onye ahụ bụ onye na-eji mmụọ nsọ eme baptizim mụ onwe m ahụokwa gbakwa ama na onye a bụ ọkpara Chineke ọzọ n'echi ya Jọn guzoro ya na mmadụ abụọ n'ime ndị na-eso ụzọ ya o weele Jizọs anya ka ọ na-ejegharị ọ sị lee nwa atụrụ Chineke mmadụ abụọ ahụ ndị na-eso ụzọ ya wee nụ ka ọ na-ekwu ha wee so Jizọs Jizọs wee chegharịa kiri ha ka ha na-eso ya ọ sị ha gịnị ka unu na-achọ ha wee sị ya Rabai nke isi ya bụ ma asụgharịa ya onye ozizi olee ebe ibi ọ sị ha bịanụ unu ka ahụkwa ya mere ha bịara hụ ebe o biri ha na ya wee nọgide ụbọchị ahụ ọ dị ka oge awa nke iri otu n'ime mmadụ abụọ ahụ ndị nụrụ okwu si n'ọnụ Jọn pụta ndị sokwara ya bụ Andrew nwanne Simon onye ahụ bụrụ ụzọ chọta nwanne nke aka ya bụ Simon si ya anyị ahụwo Mezaya anyị nke bụ ma asụgharịa ya Kraịst o duru ya bịakute jizọs jizọs lere ya anya sị gị onwe gị bụ simon nwa jọn a ga-akpọ gị onwe gị kifas nke bụ pita ma asụgharịa ya n'echi ya ọ chọrọ ịpụga galili o wee hụ filip jizọs wee sị ya so m ma filip bụ onye besaida onye si n'obodo andrew na pita pụta filip wee chọta natanel sị ya anyị ahụwo onye Mozis dere ihe banyere ya n'akwụkwọ iwu onye ndị amụma dekwara ihe banyere ya Jisọs onye Nazaret nwa Josef Natanel wee sị ya ọ dị ezi ihe ọbụla pụrụ isi na Nazaret pụta Filip si ya bịa lee Jizọs hụrụ Natanel ka ọ na-abịakwute ya o wee kwuo okwu banyere ya sị lee onye Izrel n'ezie onye aghụghọ na-adịghị ya na-arụ Natanel sị ya olee ebe ị maara m Jizọs zara sị ya mgbe Filip aka akpọghị gị mgbe ị nọ n'okpuru osisi fig ahụrụ m ị Natanel zara ya sị Rabai gị onwe gị bụ ọkpara Chineke gị onwe gị bụ eze Izrel Jizọs zara sị ya n'ihi na m sịrị gị ahụrụ m ị n'okpuru osisi fig ị kwere ekwe ị ga-ahụ ihe karịrị ihe ndị a ukwuu ọ sịkwa ya n'ezie n'ezie asị m unu unu ga-ahụ eluigwe ka emegheworo ya hụkwa ndị mmụọ ozi nke Chineke ka ha na-arịgo na-arịdakwa na arụ nwa nke mmadụ